E gosipụtara ihe nkiri ahụ na mmemme ọhụrụ nke UCLA Film and Television Archive Music on the 9 Years of Egyptian Musical Films na James Bridges Theatre na UCLA na abalị 6, asatọ na abalị 10 Eprel, 1999.